onye ike onye ike aka dọwara agụ ọnụ onye ike mbụ onye ike aka dọwara agụ ọnụ onye ike onye na-eme mma aka dọwara agụ ọnụ onye ike bụ ubedike aka dọwara agụ ọnụ mighty god mighty god you tọla into pieces mighty god mighty god specialist in impossible igbo bụ igbo ụtụtụ ọma ehihie ọma mgbede ọma depending your time zone anyị ya dị ka eshi maka na eshi adịghị agwụ agwụ ya mara anyị niile mma n'otu n'otu just a quick one i just want to make a common sense as always the most dangerous people in this Biafra struggle or agitation, the most dangerous people, ndị kwesịrị ịdị careful of, ndị kwesịrị ịdị mindful of, the most dangerous, deadly, eh, ha hard shadi deadly into a, naked jaws dangerous ka ụmụ ihe sabo ntị ike agasị <laughs> ụmụ ihe sabo ntị ike agasị and uh, ọ dị ka ụmụ sabo ntị ike a ọ dị ka ọ bụ saịdị amerịka uh, london uh, canada dasaịdị ka ha jubutere ịghọtago <laughs> ụmụ sabo ntị ike <laughs> sabo sabo isi ragoro kabadị sabo sabu isi awọ <laughs> edego so ụmụ ụmụ ụmụ saba gbaigoro agịrịma ọ dịga kanada London eh, America saịdị ya ka ha jiri eju sabụ ntị ike daizi sabụ ndị nọ na sabụ ngeri <laughs> it is not funny anyway eh, na akpọrọ ha sabụ abụkwana ya na ịma na ịnọghala ụfọdụ ndị be anyị eh, ndị nwere obere uche ha nwere ike filu eh, ma ọbụla ha nụrụ Sabo he filu ụlọ ndị narị ego no Sabo dị beyond ịnara ego <laughs> ịdị ya wee Sabo o nwere Sabo ndị bụ na ha afụbedị ego ịghọtago nke na ha kwụsị okwu na the next minute ha ekwube ihe ọzọ ha dị ekwu ihe ọzọ a based na ha akwụọla ha ụgwọ ọ bụ onye nyere ha chịchị onwe dị adị onye kpọrọ ha na foonu ịghọtago mana jọs Sabo nke ha bụ nọọma Sabo ịghọtago ee eh, nọma nsa bụ ha anụ na bee ego nke na ha ya anụ na amepụ mitin ekwucha ntụ muvmenti ya adị yetago e, the next minute ha gwazie gị nke rapụcha okwu biafra ka elebe nne ya ele ebe obi nọ <laughs> nke a nke a ha nweburu obere uche ddsabo nke ha bụ na e, ọbụ na ha narị ego daiz ọsabo nwere obere uche ọ ọsabo obi ha nwere ka ọ dị obi ha esighị ike ịtago saba akwa gị <laughs> ọ nwere ihe ndị be anyị na-akpọ akwa gị ee eh, saba akwa gị ara ịgbacha ya ntụ esi ya eme na yo strategies la biafra strọgl ịgbaba ya agbacha ya eh, ofu obi ntịkpọ kpọọ ya fon na ọkọdoo ya anya were gwa ya sị ya na ya nwetakwa n'ihe a ya la ha azụ ihe a na ee eh, laa ya chọrịrị ya ofu ọkwa ọ sị ya ehe dị ọsịa ngwa biafra na mgbe ka anyị adịbeghị achọ ma ọ na-abịa na 2023 a ngwa na udo dị ka anyị okwu obi mgbe ekwupụtazie okwu obi ọ bụrụ na ọ bụrụ na obi anyị winyerọ anyị echigatakwa azụ yatago eji ejide nke ejide nke o nwere ka esi eme ya yatago na nna mgbe ahụ ka ha ji atụrụ gị elu na adịghachiri mkpụrụ akwụ niile ka ọ gịnị gaa la wan basket ihe niile abụ Sabo, Sabo Obi, sorry, sorry. that is it. Sabo Obi, sorry, sorry. Here they go. Within that, I'm going to hear Simon by, uh, by uh, a statement of Nelson Mandela. Also, this kind of people that change, maka odinde ha mitiri odinde ha na-edili ha echenji daizi ndị a na-echenji ka chameleon na ndị ahụ ekwesịghị ịbụ a leader ha ekwesịghị lead any department ịghọtago Simon Ekpala play karịa and ihe a na Brain Smith ụdị mgbe ifuru a na Simon Ekpa ya na ndị Igbo gurupu nke amebe mitin mesịa ekwesịa ntu nwere onwe ya adị nwa ogburu alakpuruni fil ụlọ ọhịa na mmadụ na-ekwu ụlọ okorobịa ibi ya na-ekwu ụlọ ọhịa na di na-ekwu the next minute saba obi sarịsarị akọrọba ihe ọzọ ila agwazi ọ sịghị rapụgodi Simon Ekpa ka esigodi ebe a la ha manchiri ee eh, Okay, eh, Hana, oh, we are. One basket. Listen, hear this. According to Nelson Mandela, those kind of people, they are not good for leadership. Those kinds of people, they are never good. They can never. With them, you will achieve nothing. That is the truth. Nda abụ na itu unu hanao. alaha reason. to even say no ebe ha kwesịrị isi yes ndị aha adịghị good to be leader and ebe ha jiri eju bụ Canada London America ee eh, sarịsarị eh, the thing ama masị ọ na-eme ha n'uche yetago ha dịrị nnọọ ntu ahụ from be anyị rukwe obodo oyibo nothing changes na ihe mere ha Sabaobi bụ na ha aja anọ a na-agba izu ntu e anyị ji esi je enweta nnwere onwe the next minute ha kọrọ ihe ọzọ ha dịkwa wee ha dịkwa part of the meeting the next minute ha si ala n'ime ụlọ ahụ pụọ ha akọrọ ihe ọzọ onye oh, a bụ ihe mere ha the most dangerous people iji eme itila this biafra struggle and ha dị deadly ime ihe ji wee dị deadly bụla ha ala eme ka ibelivuo lọ nwere ihe a eme obodo a bụ bongo metụ ya mma ya wetara ị na-ege ha ntị eh, iji adanyị n'olulu I'm telling you ị na-ege such people ntị ị ma na ihe adaela olulu ndị ya bụla with with all civilization ha ha megoro experience with ihe niile ha ma ịghọtago na amamihe a niile ala 30 years 50 years ha 20 eh, years 15 years ha bigoro America bie London bie Canada ha ka ji emepe ọnụ na-agba gị onye nọ na be anyị ngije tuo vootu lọọ vootu ị jụdị nke a egosi na ha amaghị ha ijunia ha ma ọ bụ votu a na jee wetanwu amerịka labongo ọ sị gị yes ijunia ya ka eko esi ya dị pọsịbụl ịma nwere oyibo eletela baịbụl asị gị what minute this <laughs> eh, ihe a ha na-akọrọ gị lọ bụ elekshọn ndị a na-akọrọ gị elekshọn na-anọ kanada na amerịka us ịghọtago nọ lọndọn na-agwa gị lọbụ elekshọn na pvc jụnịa ha nke ntu o si wee dị ha ka ihe a ha na agba gị ma ọ dị pọsịbụl dat onye agwa gị na uche peziri some of them yes uche pere some of them mana ịdịla surprise dị m na-ekwukwe ndị igbo anyị mana na na-abịa ụwa abịa o nwere ike n'ụwa ha mgbe mbụ Eh, akpachagweli ala ụwa ha mgbe mbụ like somebody like eh, ife ajụna yatago ndị ahụ eh, ha bịa ụwa ọzọ ka ihe ife nọ na nọntu ha ya dị na this present age the same na akwa ndị sabo ntị ike ndị meyi eme ichere echere ịla <laughs> ajụ ya nwoke m echekwa lọọ nke kamera gị were mitin ya na ọ sị gị nna ngịrapụtara ihe anyị leele ya osi ntị akpụtaba ihu n'ala enye dị ya ego ọmụọ ya kọntaktịrị ya ọ saba obi sarịsarị nna anyị ezi ka nchi ya ndị saba ọchị go yotego saba obi sarịsarị ndị a dịdedili mgbe ọbụla ha gwara gị jee chọta pvc jụọ ha what minute this kee kee how possible ọ dị la pvc a ya edozi jee weta nwa amerịka kanada london to Nigeria. jụọ ha ya nwanne m nwoke nwanne m nwaanyị pvc ga-ama mmenwu ya ihe ji emenwu ya bụ ikerika obodo a ndị ugwu a nụrụ be ha na strọgụl lee develop be ha na-ele iri ndebe anyị anya fụla ndebe anyị na-enwere free edukeshọn fụla ndebe anyị na ụzọ dị mma fụla inshọransị be anyị na afọnchọn ha nwa na-agba mbọ la be ha la nọt ka ha dị ka anyị ka 24 hours electricity ahụ anyị nwere ka ha nwee ya ka ụlọ ọgwụ ahụ a na-eje treatment fri la biafra ka ha nwa nwekwa ya la nọt the sentence adịkwa la ala ndị yoruba a na-afaịtị ntu a obodo si ebu onwe ntu ọzọ mana ọ bụrụ nke ụmụ achịkọta ekwe ọnụ a yọtago ee ọ mere ihe simon ebala adịghị ha ekwu ọ sịrị ọ bụ lee ihe a bụ mechie ahịrịokwu ndị a <laughs> ihe niile ntu ifuru bongo na asị gị dị ya strength in nwanne onwe strength dị ya ihe niile a bụ mechie ahịrịokwu ndị a ka ha ncha bụ yọtago so dị careful of ndị a na-agbaghịla PVC and ha ebigo Amerịka. 20 years 30 years were na-agwa gị lọ pvc ji eme majik rapụ ha lee ihe a ji ekwu ntu a ihe a bụ saba obi sarịsarị yetego ekwego ha nkwa ministerial position ha gwazie gị ya nata vootu ka ọ wụrụ ọpọchuniti ya abata ka e mee ya ofu ambasada ma obobo ofu minista mgbe obi gị kwa ndụ ya kpamkpamkpa ma ọchakwa the struggle for biafra and the freedom continue yetego achọghị m ka o gbuo oge maka nsị ka m iri ee <laughs> saba obi sarịsarị <laughs> ka chineke mezie okwu anyị adịgo ndị onye saba obi sarịsarị ịfụ dị ya anyị adịghị ekwula enyere gị ego anyị adịghị ego enwekwara ndị enye enwekwara saba ndị ntị ike enyere ego ee eh, mana anyị mala enweziri saba obi sarịsarị eh, ịghọtago ehe so ka chineke ị na-enweta ozi a ka chineke mee gbanwee obi gị from saba obi sarịsarị to a man ya bụ si yes or stand there on it word ọ dị very very important ka chukwu nda mee ka ị bụrụ such a man jee nwee a positive impact to your generation n'aha eze Chiteoke Abiama ise